Select. Trikiti enwetala nkwado ọhụụ n'ụlọ ọrụ ndị na-ahụ maka nlekọta anụ ahụ wiskid made in Lagos aghọọla ihe a na-ekwu okwu gbasara ya na mba Afrịka lili Flush ekwuola na ikpe amaghị ya dịka ọ nọ n'ụlọ nga maka ihe o tiri enyi ya nwaanyị hụ mmadụ n'anya karịa ka ị hụrụ onwe gị ma na nke a bụ okwu ma bụrụ ilu anyị abịa n'emume ahụ nke na-adị unu mma nke kpọrọ CBGs ebe anyị na-enye unu nwa obere azụ n'ihe na-eme na gbaa gburugburu ọkachasị na ndụ ndị na-ewu ewu so ya n'ụbọchị taa ka unu mara ihe aka ọnụ mara aka na onye na-eweta akwa bụ nwaada Onyinyechi na kamera Boy TV Igbo otu onye anyị ma ama na Big Brother Naija emere n'afọ gara aga nwokorobịa bụ timi nke anyị na-akpọ trikiti anyị si na nwaokorobịa enweela ihe nkwado ọhụrụ ihe nkwado sitere n'ụlọ ọrụ na-ahụ maka gịnị akpụkpọ anụ ahụ mmadụ nwaokorobịa gara na Twitter na Instagram ya n'ụbọchị Tuzdee wee gwa ndị na-eso ya na Obiọma atọgbuola ya na ya bụ nkwado ọhụrụ o nwetara ọ gara n'iru ruo mmadụ niile sị na n'izu ụka anyị bata n'ime ya bụ izu ike ịhụnanya ya mere onye ọ bụla bịa n'ụlọ ọrụ ya bịa were otu ihe maọbụ ihe ọzọ inye onye ọ hụrụ n'anya maka na izu ụka anyị nọ n'ime ya bụ izu ike ịhụnanya anyị si na otu nwokorobịa ama na ala anya bụ naijiria n'ụwa gbaa gburugburu bụ onye anyị ma dịka onye na-agụ egwu ma gụtakwa ọnụ ya anyị si na aha nwa okorobịa bụ Wizkid anyị si na akwọ m ikpeazụ o wepụtara nke a kpọrọ Made in anọteela aka na Billboard ihe dịka izu ụka atọ izuụka iri na atọ anyị si na nwa ga na Instagram n'ụbọchị Tuesday na-agwa ndị mmadụ na ya bụ egwu anọteela aka na ihe mere m bụ na onye ọbụla na ahụbe ya bụ egwu ya ga-ahụ ya ka enwee ike mee ka egwu ahụ nọtee aka karịa ka ọ nọ na ka anyị leba anya n'akụkọ ikpeazụ anyị nwere n'ụbọchị taa ikpe ọmara gị ka ọ maghị gị ikpe amaghị m nke a nke esi n'ọnụ n'otu onye anyị ma ama na-agụ egwu aha ya bụ Frosh anyị sị na obi anọọla n'ụlọ nga abalị ole na ole n'ihi gịnị n'ihi na ọ kụrụ enyi ya nwaanyị gift ihe dị ka akụrụ pan anyị si na ndị pọnchị gburu ya bụ akụkọ gawa n'iru si na mgbe a jụrụ nwoke ajụjụ si na ikpe ọ ya ma ọ ya ọ sịrị mba na ikpe ama ya nke a mere ka ndị ọkaikpe si na ya bụ akụkọ na a ga-eleba anya n'ọnwa ọzọ na-abịa abịa ma ọ gbaa abalị itoolu bụ ndị ọma na-ege ntị ndị na-ewu ewu ka anyị gbanara ihe a kpọrọ agha ezinụlọ ọzọ n'ihi gịnị ọ na-emebi aha mmadụ anyị abịala na njedebe emume nke anyị n'ụbọchị taa nke a kpọrọ CBGs ya mere ndị ọma na-ege ntị ọ ga-amasị m ma ọ ga-adị m obi mma mụ na usoro anyị na ngwa ozi dị iche iche anyị nwegasịrị anyị nọ na fesbuk dịka kamera Boy TV Igbo nọọ na yutub dịka Camera Boy TV nọọkwa na Instagram dịka tv Igbo ya gazie